ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkechasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe anyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry nke mba afrịka ngalaba nke dị na naijiria ọbụladị na ngalaba nke ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime ngalaba nke naijiria n'ime olugwu nke dị n'ime ibadan oyo steeti ka oziọma si eru ntị n'oge dị ugbu a ọzọ ka udo nke chineke dịnyere onye ọbụla ebe onye ọbụla nọ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs eme na-ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-enwe ihe ịtụgharị uche site na oziọma nke mak dere oziọma mak isi nke iri na atọ m ga-agụ naanị amaokwu ise na amaokwu isii mak isi nke iri na atọ amaokwu nke ise na isii ma jizọs malitere si ha lezienụ anya ka onye ọbụla ghara iduhie unu ọtụtụ mmadụ ga-abịa n'aha m si mụ onwe m bụ ya ha ga-eduhiekwa ọtụtụ mmadụ ka chineke were ebe n'afọ ma gozie okwu nke onye anyị ndụ mekwana ezi mkpụrụ n'ime anyị nyekwa anyị ngozi pụrụ iche ka anyị nwee ngọta n'ụbọchị nke taa n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru na ihe ntụgharị uche anyị n'ụbọchị nke taa na ihe mmụta anyị ihe anyị ga-eji wee mere isi akọ ga-abụ zere ndị nduhie zerenụ ndị nduhie dị ka ụwa nke anyị si dịzie n'oge ugbu a anyị matara na anyị nọ ọgwụgwụ oge jizọs wee na-eme wekwu okwu mgbe ọ na-ezi ndị ụmụazụ ya ozi iji wee gosi ha ma ikwupụta ihe ga dị n'oge ugbu a nke anọ n'ime ya ọ sị na mgbe n'ikpeazụ na mgbe ọgwụgwụ oge mgbe alaeze ga-abịa dị mgbe a ga-achịkọta ọrụ niile njedebe ọ na ọtụtụ ndị mmadụ ga-adapụ n'ụzọ site na gịnị n'ihi na enwere ndị nkụzi na ndị nduhie dị iche iche ọ na ha ga-ebilite ha ga-ebugani si na ha nwa bụ jizọs ma onye nzọpụta ha ga-aza afa dị iche iche ụfọdụ ga-aza afa dịka ndị ndu dị ka onye ọzụzụ atụrụ ma ha bụghị atụrụ ka ha na-azụ ọ bụrụ na anyị lee anya ihe na-emezi n'ụwa nke anya anyị ga-afụ ụmụ <clears throat> ndị ya ekichi akwa kee akwa mgbedi ụfụ ọ bụrụ akwa ọcha ma nke ma nke ọcha ma nke nacha mmemme si na ọ bụ na ike akwa nka n'olu ma ọ n'aka na-enwego nzọpụta onwe ihe ndahio ma ọ bụ ihe mberede nke ya emeghị ụfọdụ na-ekezi ya na siarị ha ji anya moto ụfọdụ na-ekezi ya na um, n'ụkwụ ụgbọala ụfọdụ ji eficha ahụ ụfọdụ ji edina ala ụfọdụ jizi mere ebe um, a na-ekechi na um, ụlọ ahịa ebe a na-azụ ahịa maka gịnị n'ebe ahụ ka ha nwere nzọpụta ụfọdụ ekwuwo e-, e-, mmiri kesaa mmiri ụfọdụ gbara na mkpọ ụfọdụ gbara n'ihe ndị oyibo na-akpọ bọtụl ụfọdụ na-ekunyekwa na iku ka ekesasịa gbasa ya n'ala fesa ya n'ebe ihe ịchọrọ ka ọ gaa n'ihu ma iji omebisi ihe na-etizi na-anapụ ụfọdụ ndị mmadụ okwukwe ha kama okwukwe ga-adị n'ime jizọs kraịst onye zọpụtara ha anya okwukwe ha adịzie na ihe ụmụnta na ihe dị ike na ihe enweghị isi na ọdụ ụfọdụ ekpezi na ha bụ na ha ṅụzie mmiri nke si na jerusalem ma mmiri nke si na river jordan ma mmiri nke onye onye ozi bikwasịrị aka ma nke a gọziri na ha enwego nzọpụta ụfọdụ bụkwanye ndị a na-asị na na ha ejeghe jerusalem ma ọ jee jordan ma ọ jee n'ebe a mara jizọs ọnwụ na ha ga-enwe nzọpụta ha jesị abatazie ha na-azazi afa dị iche iche na-azazi chi echi dị iche iche ụfọdụ bụkwana ndị nke ji akpọrọ um, ndị na-eso ụzọ ha si ha tawa ahịhịa onwenye nke si ndị nke ya tawa ahịhịa apụta na-ata ahịhịa onwe ndị si ndị nke ya na ụkwụ ya ma nduzi ala na ọbụla ya na-ekwu okwu ozi okwu nke ya ka ọ gara ọbụ okwu nke chineke a na-ebuzie ka um, ndị na-ebu ịnyịnya ibu ịnyịnya ibu na-ebu ibu onye nke a buru okwugide ike onye nke onye agha e, e, ọdịdata magoro n'elu onye nke ọzọ efuzie na ihe dị iche iche nghọgbu dị iche iche nduhie dị iche iche dịzi n'ụwa taa na ka ebe anyị gụpụtara na-eme ka anyị mata dịka jizọs si wee na-ama n'ọkwa ọ sị na ọ malitere ịsị ha lezienụ anya ihe anyị chọrọ ihe mmụọ nsọ chọrọ ka anyị ghọta n'ụbọchị nke taa bụ ka anyị lezie anya ka onye ọbụla gara iduhie anyị na ga-eduhie gị bụ ọbụna enweghị okwukwe n'ebe jizọs nọ na ga-eduhie gị bụ ọbụna ị naghị agụ okwu nke chineke were mere ebe ntakwasị naanị eduhie gị bụ ọbụna ị naghị eje n'ezi nzukọ nke kwesịrị na enwere nzukọ nke ndị mgbaasị nwee nzukọ nke bụ nke eziokwu ọ bụrụ na ha eje nzukọ nke eziokwu ịmanaghị adị na ndị ị ga-adari ndị ndị n'aka ọ bụkwanye na ị na-achọ ka afụrụ gị ọfụ gịnị metara nke a ji mee hụtara m ọhụ ga-aga n'iru nwa m ọ gaba ụlọ akwụkwọ nke a ụmụ nwunye m ga-abụ nke abụrụ nke ọzọ ọ bụ na ị na-achọ ịhụ ihe ndị ọhụ a ịma na a ga-eduhie gị tụkwasị obi na chineke tụkwasị obi n'akwụkwọ nke chineke ka e agụ akwụkwọ nsọ ka ekesi aghọta amụgwu oge ọzọ ị nwerego jizọs dịka onye nweghị onye nzọpụta gị gịnị na bụ onwere ịkpakọta ụka nke dịrị nna na nwa ihe a bụ ihe eji abụ inweta na ndụ gị ịma na enwego ezigbote ntọala nke siri ike ntọala nke kwudoro n'okwukwe ntọala nke kwudoro n'okwu nke chineke ntọala kwudoro n'ekpere nke dị n'okwukwe n'ime chineke adịzi na-eme isi ịba ifeta ịba ịgbago n'ugwu ụbọchị taa echiri na ọgbada na ndịda echiri chọọ ebe ị gị ọfụ nwanne echi gbaghata ebe ị ya aṅụ mmiri ọcha ma ọ mmiri ọla edo echirila chọọ onye nke si jerusalem lata ma onye nke si river jordan pụta ụmụ ihe ndị a niile ka eji were na-aghọrị mma ndị mmadụ nke ukwuu ụfọdụ ndị mgbaasị a na-azatụkwa afa dị iche iche ha ya na ndị amụma aza profeti, aza apọsụl zaa nnukwute afa na echichi dị iche iche ihe ndị a niile bụ ka e nrata mmadụ ekwena ka arata gị ekwena ka edufe gị n'ihi na ihe onye na achọ ka e wee atụgharị ya baịbụl si na akwụkwọ nsọ mere ka anyị mata sị na ndị na-eme ka ha ga-adị ka ha adịzi na-eme ka ha ekwena ka ha ghọgbuo gị adịzi na achọ je ha ndị igbo si na uhi mmiri adịghị eri onye ọfụha ọkpa ya achọrọzi na ha ka uhi mmiri ha ghara iri gị tụkwasị obi na chineke nwee ntụkwasị obi na akwụkwọ nsọ nke chineke nwee ntụkwasị obi na okwu ndị nke ezigbote ndị ama efu ebe a na-agba gị eziokwu kwudosi ike ebe ahụ adịghị eme na onye a mejọrọ gọ o wee gwa m nke a o wee mm, kwujọ m ihe ndị a bụ ka e wee nwapụta gị ka e wee wepụta ezigbote ezi ndụ n'ime gị mgbe ihe ndị a niile na-eme kwudosi ike adịghị na-achọ ihe na-efughị efu jesie ndụ gị ike n'ime kraịst nwee okwukwe n'ebe chineke nọ ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị n'ihi na ha kazi nkụ n'ụwa nke anyị taa ndị na-asị na chineke anọghị ndị na-asị na ihe amụma abịagoro isi njedebe ma ha nwere onwe ha bụzi ndị nke chineke nyezi ike n'ụbọchị nke taa ka m gwara nke bụ eziokwu ndị nke mara chineke ha akwụkwọ nsọ mere ka ha mata sị na ha ga-adị ike ma na-ewukwa ewu ịmara chineke ịdị ike n'okwukwe ịdị ike na ekpere ịdị ike na akwụkwọ nsọ ị ga na-ewukwa ewu ekwena ka eduhie gị zere ndị nduhie ọtụtụ mmadụ ga-abịa n'aha jizọs ha ga-asị na ha onwe ha bụ onye nzọpụta ahụ jizọs na-ama akwa nka mmụọ nsọ nke chineke na-ama ọkwa nkà ekwena ka ị bụrụ onye a ga-eduhie wee wepụ n'ụzọ nke alaeze ọ bụ na chineke ike ị ga-afụ ezi nduzi na ezi ntụziaka nke site na mmụọ nsọ mmụọ nsọ nke chineke adịghị agharịpụ ndị nke so na mmụọ nsọ nke chineke adịghị ekwu okwu megide akwụkwọ nsọ nke chineke mmụọ nsọ nke chineke adịghị ekwu okwu ma gbaa amụma megide ndị ezi ozizi na ndị na-ejere chineke ozi n'ime mmụọ na eziokwu akwa nsọ mere ka anyị mata sị na ugbu a ka chineke na-achọ ndị nke ya efe n'ime mmụọ ma n'eziokwu ị na-efe chineke n'ime mmụọ na eziokwu o nwere ike ọ bụkwa na ị na-ebeghị ndụ gị n'ebe jizọs kraịst ugbu a hulata isi n'ebe ọ bụla ya n'oge ugbu a ka anyị kpesara chineke kwutere mmehie gị ọ bụ na gị na chineke adịbeghị n'udo ị ma na natabe jizọs kraịst dị ka onye nwe gị na nzọpụta gị ebe ọ bụla n'oge dị ugbu a hulata isi ya ekpere chineke ga ya ya n'ide egwu n'ije ugwu n'ụzọ furu efu n'ụzọ dị iche iche n'ụzọ ndị mgbasa ma na ịlọtago n'oge dị ugbu a na-ịghọtago ihe nke ụma ụzọ nke ya iji okwudosi ike ka ekpere chineke onye nwaanyị na chineke chioma nke pụrụ ime ihe niile lee ndị oru ndị a ndị hụlatara isi n'oge dị ugbu a onye nwaanyị kabie kacha afa ha n'akwụkwọ nke mmehie na akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke atụgharịrị ajụ na eke nwere ndụ ọhụụ n'ime jizọs kraịst onye ma gị na-eme nke a ga-ekele dị gị n'aha jizọs eme ekele nwanne m nwoke na nwanne m nwaanyị gị onye gere ntị n'obi dị ugbu a gone tọwọrọ ndụ gị n'ihi na ọkpa nke jizọs kraịst ị ga-enwe nzọpụta pụrụ iche ị ga-enwe ọganihu pụrụ iche ị ga-enwe nghọta pụrụ iche site n'ugbu a gawa ọ bụ na mata ya n'okwu a na-abịara ụnụ site na bụ ndị Life world Radio Ministry ọ bụrụ na nwee akọ mgbaama ma akụkọ ma ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa plus 2340813290011 mgbe unu na-eme nke a onye maga agọbigo n'oke n'ihi Jizọs Kraịst bụ onye nwe Amen.